unu n'anya unu ya afụ ife dị iche na ajọfịa Nnewi ute ajọfịa nke asị na-akpọtụ na nke Tony Mas unu n'anya unu ya afụ ife dị iche na aha eji ahụ mụnwa aka mfụ na things fall apart aha eji ụlọ atụ ịla ọnwụ unu n'anya unu afụ ife so enu adọghọ mmadụ ise eti ajọfịa mmadụ ise eti ajọfịa ife na-eso ajọfịa na-eru mmadụ 100 unu na ezi na amaghị ife dị iche ọ nke awelizi na ajọfịa nke Nnewi